unu na-anwakwa unu agara akwụkwọ mgbe a na-agụ ịma na defense ga-ede mkpụrụ akwụkwọ ife anyị ọ na-agba eche dị mgbe nke anyị Jọba, okpu nke nwa nwata nwa agbọghọbịa na-emerụ m ịnyanga ịmanye merenụ <laughs> m ga-abịa n'ụlọ gị n'izu nke na-abịa eh? tinyere gị ezigbo nnu eh? nke atọ m dị ntọ toni ọ ga-esuchuru ebe gee ntị anụsị m ihe niile unu kwu anụsị m ya otu unu si kwu ya ka m na-esi buli ya bujeli ya ọga <laughs> ụmụ ife m pụrụ ime m ife akalịgokwa aka ọ bụ m ga-afụ onye ọzọ ka m fụ na onye ọzọ ọmụ na bebi na today na-ekwu ma a na ihe ọbụla ị na-eme akwụ gị n'azụ chi kabretọ klina na nwata rigoro ọkwata ọgwụ na-abụọ anyị na-ene anya ebe a 5000 naira ọ yi gị ewu dike anata ọgụ ije a sị m agwa gị niile ewuzi ebe niile ọ gị na-eme gị ka efe ị na-akọ afọ afọ afọ na-atụgharị m ama m ya na-akụ m n'ogbe ndị m. ofufe jikọ mụ na gị bụ ego ego inyere ana m ego ịba na be mkpọghere gị ụzọ kedu ka mmadụ ga na-esi arụ ọrụ ọnwa agwụ ọnwa ọzọ agba ọkala e wee karịa kwụọ ya ụgwọ ọnwa amaka na akwa hmm? amarọ m staịlị ga-akwara m ya obi m na-egodu m anya na arụ ee eh? unu m amarụ nwa nwaanyị dị mma n'anya n'enu nka ndị nkwu m nwaanyị ibe m Nne, na-agbalịkwanụ ụmụnwa bụ nwaanyị ga-agwa gị ma ị na-agbanị ị naghị agbanị m ga-ahazi gị aji ọgwụ a onye ọbụla na-achọ ya achọ nye ya ahazi m dịka mgbadike ike na-arapụ moto aka ibu ebe a na anyị na-ebe a na-akasa afụ moto a nwụgo ị na-eme um, ịtọzie m bụrụ afọ ọnụ bụchi ịbụ fada krismas na-abụdo afọ ọnụ ọbụrụ afọ ọnụ ọbụrụ afọ ọnụ dị fada krismas dị oji ekwu ya ka ọ na-eje ije ngwọrọ mmadụ ya apịacha gị sef ịdụ mmanụ ịdụ ha mgbe ịbịa n'ọfiisi ma na-emebiri m ife ọkpa ka na amaji eje ụmụ ya ịnwụdala sef na enwetarigoro okwete kwagagba eu ekwekirikwe dike anata ọgụ toto gaga ganga gangam gị m ndị ha ma n'ukwu ikpochiri isi ya na ịdịka anyị a na-ebere gị agwa ọṅụ o oh, dadi o oh, dadi dadi gud many good dadi many gud good dadi many many good ọkwa anyị na-agba mbọ olisa tinye n'aka ka anyị solu ndị nwe obodo libe tukwuo oh, dọkịta gbara agba onye na-amarọ ya emecha marụ mgbe ya aghọta ya ọ dịghị leti anaekechagbu ọkụ anaekechagbu ọkụ mma Alumu choleko.